Jọn isi nke iri na asatọ mgbe Jizọs kwusiri okwu ndị a ọ pụa ya na ndị na-eso ụzọ ya gabiga n'ofe iyi Kedrọn ebe ubi agbara ogige dị nke ọ bara n'ime ya ya onwe ya na ndị na-eso ụzọ ya ma Judas onye na-arara ya nye matakwara ebe ahụ n'ihi na Jizọs na ndị na-eso ụzọ ya zukọrọ n'ebe ahụ ọtụtụ oge ya mere Judas ebe ọ natara otu ndị agha na ndị na-eje ozi site n'aka ndị isi aja na ndị farisi, ọ chịrị oriọna na ọwa na ihe agha bịa n'ebe ahụ ya mere Jizọs ebe ọ matara ihe niile na-abịakwasị ya ọ pụọ sị ha onye ka unu na-achọ ha zara ya sị Jizọs sịrị ha mụ onwe m bụ ya ma Judas onye na-arara ya nye na-eguzokwa n'etiti ha ya mere mgbe ọ sịrị ha mụ onwe m bụ ya ha laa azụ wee daa n'ala ya mere ọ jụrụ ha ọzọ sị onye ka unu na-achọ ha sị Jizọs zara sị agwara m unu na mụ onwe m bụ ya ya mere ọ bụrụ na unu na-achọ m ka ndị a ka okwu o kwuru wee mezu sị n'etiti ndị nyeworo m ọ dịghị onye ọbụla m tụfuru ya mere Simon Peter ebe o ji mma agha ọmịpụta ya kwue oru onye isi nchụàja mma n'ịpụ ntị aka nri ya ma aha oru ahụ bụ Malkọs ya mere Jizọs sịrị Pita minye mma agha gị n'ọbọ ya iko nke nna m nyeworo m m aṅụ ya ya mere otu ndị agha ahụ na ọchịagha na ndị na-ejere ndị Juu ozi jidere Jizọs kekwa ya agbụ wee buru ụzọ duru ya jekuru Anas n'ihi na ya bụ nna nwunye Kaifas, onye bụ onye isi nchụàja arọ ahụ ma Kaifas bụ onye ahụ nke dururi ndị Juu ọdụ na ọ bara uru ka otu onye nwụọ n'ọnọdụ ndị Juu Simon Peter wee soo Jizọs ya na onye ọzọ nke na-eso ụzọ Jizọs ma onye ahụ nke na-eso ụzọ Jizọs bụ onye isi nchụaja maara. o wee soo Jizọs baa n'obi onye isi nchụaja ma Pita na-eguzo n'ezi n'ọnụ ụzọ ya mere onye ọzọ ahụ nke na-eso ụzọ Jizọs onye onye isi nchụaja maara wee pụọ gwa nwaanyị nke na-eche ọnụ ụzọ okwu wee dubata Pita ya mere nwa agbọghọ ahụ nke na-eche ọnụ ụzọ si Pita ọ ga-abụ na gị onwe gị bụkwa otu onye n'etiti ndị na-eso ụzọ nwoke a Pita sị abụghị m ma ndị oru na ndị na-eje ozi guzoro n'ebe ahụ ebe ha fụnwusịrị ọkụ icheku n'ihi na oyi na-atụ ha na-anyakwa ọkụ Pita nọkwa n'etiti ha na-eguzo na-anyakwa ọkụ ya mere onye isi nchụàjà jụrụ Jizọs ajụjụ banyere ndị na-eso ụzọ ya na ajụjụ banyere osisi ya Jizọs zara ya sị mụ onwe m agbawawo ụwa okwu mụ onwe m siri ihe mgbe niile n'ụlọ nzukọ na n'ụlọ ukwu Chineke ebe ndị Juu niile na-agbakọ ekwukwaghị m ihe ọbụla na nzuzo gịnị mere ị na-ajụ m onwe m jụa ndị nụworo okwu m ihe m gwara ha lee ndị a matara ihe niile mụ onwe m kwuru ma mgbe o kwusịrị okwu ndị a otu onye n'ime ndị na-eje ozi nke na-eguzo nso wee pịa Jizọs ihe sị ị na-aza onye isi nchụàja otu a Jizọs zara ya sị ọ bụrụ na m kwuru nke ọjọọ gbara ihe ọjọọ ahụ ama ma ọ bụrụ nke ọma gịnị mere ị na-eti m aka ya mere anas zigara ya n'agbụ jekwuru kayafas onyeisi nchụaja ma simon pete na-eguzo na-anyakwa ọkụ ya mere ha sịrị ya ọ ga-abụ na gị onwe gị bụkwa otu onye n'ime ndị na-eso ụzọ ya onye ahụ gọrọ sị abụghị m otu onye n'ime ndị oru onyeisi nchụaja bụrụ onye ikwu nke onye ahụ pete bipụrụ ntị ya sị mụ onwe m ahụghị gị na ya n'ubi ahụ a gbara ogige ya mere Pita gọkwara ọzọ ngwa ngwa oke ọkụkọ wee kwaa ya mere ha si na nke Kaifas duru Jizọs baa na Pritorium ọ bụkwa n'isi ụtụtụ ma ha onwe ha abaghị n'ime Pritorium ahụ ka a ghara imerụ ha kama ka ha wee rie oriri ngabiga ya mere Pilet kwuru ha n'ezi sị ọ bụ ebubo gịnị kunu na-ebo nwoke a ha zara sị ya ọ bụrụ na onye a abụghị onye na-eme ihe ọjọọ anyị agaghị arawori ya nye n'aka gị ya mere Pilet sịrị ha unu onwe unu were ya kpekwanụ ya ikpe dịka iwu unu si dị ndị Juu sịrị ya o sighị anyị ezi n'iwu igbu onye ọbụla ka okwu Jizọs wee mezu nke o kwuru na-egosi aha ọnwụ ọ gaji nwụọ ya mere Pilet bakwara ọzọ n'ime Praetorium wee kpọọ Jizọs sị ya gị onwe gị bụ eze ndị Juu Jizọs zara sị gị onwe gị na-ekwu nke a na onwe gị ma ọ bụ na ndị ọzọ gwara gị okwu banyere m Pilet zara sị mụ onwe m bụ onye Juu mba nke gị na ndị isi nchụaja rara gị nye n'aka m gịnị ka ị mere Jizọs zara sị alaeze m esiteghị n'ụwa nke a ọ bụrụ na alaeze m sitere n'ụwa nke a ndị na-ejere m ozi ga-alụ ọgụ ka a ghara ịrara m nye n'aka ndị Juu ma ugbu a alaeze m esiteghị n'ebe a pụta ya mere Pales sịrị ya gị onwe gị bụkwa eze Jizọs zara sị gị onwe gị na-asị na mụ onwe m bụ eze amụwo mụ onwe m ime ihe a abịawokwa m n'ime ụwa ime ihe a ka m wee gbara eziokwu ma onye ọbụla nke sere n'eziokwu ahụ na alụ olu m Palet sị ya gịnị bụ eziokwu mgbe o kwụsịrị nke a o wee kwukuru ndị ji ọzọ sị ha mụ onwe m ahụ ihe kwesịrị ahụhụ mmehie n'ime ya ma unu nwere omenala ka m rapụrụ unu otu onye na ememme ngabiga unu na-ezubekwa ka m rapụrụ unu eze ndị Juu ya mere ha tiri mkpu ọzọ sị ọ bụghị onye a kama ọ bụ Barabas ọ bụghị onye a kama ọ bụ Barabas ọ bụghị onye a kama ọ bụ Barabas ma Barabas bụ onye na-apụnara mmadụ ihe